ndị Igbo ekele m ụnụ ọnwa nna ụnụ nwoke oke nwa ndị Igbo na-ekwu enwere m ka ịrụte aka n'ụbọchị taa ihe gbasara nke a gara ha kịta ịba mmanwụ ịba arụsị amụ enwere m chere ịkọwa ụnụ today maka na ọ na ịchịrị ịba mmanwụ ka ị mara ihe ị na-aba and ka ịmara ka isi aba ịmara the implication anyị ka m gị ka i buru ya n'obi emụ ije na ebe dibịa dibịa ahụ eburu ọgwụ dewe n'iru mmụọ niile na ya n'azụ enwere nke dị ativ anyị chere egwu ụnụ maka ijere na ebe dibịa fụ ọgba gị ntọrọ gị aka ebe a nke awụ arụsị nka nke awụ arụsị nka nke awụ arụsị nka most of those arụsị apụgo there ihe nọ dị awụ normal shrine the more dị in charge of that shrine apụgo there maka na mmụọ ọdịnala Igbo anara anọ ebe rụrụ arụ na m chere gwa ụnụ maka na ha na-emezi iwu ha je mewe mmụọ ha ji arụ ọrụ anaghị ha tiv ha je gwụta ọgwụ dezadịa na-agbakwa ya afa dị mmụọ maka na ịgwụta ọgwụ ị nwere kọmand na ọgwụ ihe ọbụla ịgbara ya ka ọ ga-aza ka ọ ga-aza so ị na-aba mmanwụ ịdị shọ na ọgwụ mmanwụ ka ị na-aba kọwa ọgwụ ka ị na-aba a chọrọ ịgwa ụnụ nke a nọmba 1 maka na lot of people abago ọgwụ today file na ha bara mmanwụ ha mmụọ nke a nọmba 1 2 ị na-aba mmụọ ị na-aba arụsị ị na-aba mmọnwụ ịma dị implication adị ịma dị repercussion maka na dibịa na-etinye gị na dị mmọnwụ ama nkọwara gị ihe so ya na m chere gwa ụnụ dibịa na-etinye gị na dị mmọnwụ ama nkọwara gị inwe ndị jụbara mmọnwụ jụọ ha ka kọndishọn ha dị ịma agwa ụnụ nke a efolie ụnụ agaghị ajụ ese mana dị implikeshọn ije na ebe dibia dibia gbaga na ya nwere mmụọ na-enye ego mmụọ na-ebunye ike bete ọ na-eke nọmba ọnlaịn na-agbụ people for advert nwaanyị mmụọ ahụ ebunye ha ike ị ga-ebanye ịba mmanwụ ịba arụsị awụrụ omenala Igbo ka m gwa unu today anyị ji agwa gị na dibịa na-etinye gị na mmanwụ ama nkọwara gị the implication of that mmanwụ ịba mmụọ ịba arụsị ọwụrụ omenala Igbo ọ bụrụ omenala Igbo ịba mmụọ wụ ọtanetiv afọrọ nke emere eme nke anwụ afọrọ kama m ga-anwụ ọya wee ịba mmụọ kama m ga-anwụ ọya nwere ịba mmụọ anara aba mmụọ na fọfọn ejiri ịba mmụọ ama odogwu Emụ ihe nọ n'ịba mmụọ ụnụ omenala Igbo mgbe gboo even up to now ọ ka nọkwa na some eh, villages or town ịnọ na anụ ihe gbasara osu enwere ndị a na-akpọ osu n'ala Igbo data osu ụnụ na-anọwụ ndị bara mmanwụ ndị bara arụsị ya m chọrọ ịgwa ụnụ ọwụ ndị bara mmanwụ maka na ịba mmanwụ na alternative ọsọ chụwa gị na ebe gị n'obodo gị ha chịrị igbu gị je gbakwuru arụsị ya ebe ahụ ka dị history of osushi wee pụta adị gbakwara arụsị ahụ ka ọ na-echekwa gị ọ wee ba arụsị iwurugo mmanwụ ịbanyego mmanwụ sọrị ịbanyego mmanwụ and iwurugo osu iwurugo osu from that day ka ị mere onwe gị osu and enwere m chọrọ ịkụwụrụ ụnụ chekieni na ebe n'ebe ọ bụla e nwere osu na villages oso ha ka dị active oso ha ka nọ ụrọ oso dị jụọ the history of that oso onye ọbụla gwagara onye awa oso na village a jụọ the history of that oso ifu na onye ahụ bịara abịa ọgwọrọ ma ọwụghị ha nwa bịara abịa ifu na nna ha bịara abịa nna nna ha bịara abịa awụghị ndị obodo ahụ osu enwere ụmụnna osu enwere ụmụnna ana m chere okwu ụlọ osu enwere ụmụnna Dịdị bụrụ mmanwụ ma onwe gị osu that day ijila aka kewapụ onwe gị ebe ụmụnna gị nọ Dịdị ịbara mmanwụ ma onwe gị osu ijiri aka kewapụ onwe gị n'aja ala ebe nna gị Dịdị ịbara mmanwụ ma onwe gị osu ijiri aka kewapụ onwe gị na mmụọ obodo unu I'm to go on today. So you know about mom came on the implication of a mom. maka na ọ na-awụ ọbụla pụtara onye bụla eburu abanye ka ya na achọ ihe a na-achụ ga-ebute ike jụọ na ndị bara mmanwụ ka ahụ dị ha dibịa na-etinye gị na mmanwụ jụọ ma ọbara mmanwụ ahụ ọ na-etinye gị ọma mgba gị dị implikeshọn mmanwụ ahụ ọ na-asị gị baa na oge ebunye gị ike mmanwụ ahụ na-ebunye ike nwaanyị ọ ji awụ ọgwụ ọ bara mmanwụ ahụ arụsị ahụ ọ na ma ọ bara ya e, soya m chere ịgwa ụnụ enwere ịba mmanwụ abụrụ ezigbo ihe ejere anya ọma aba mmanwụ adara na aba mmanwụ fọ ihe ọma ka eje chụwa ego e, maka na ọ ka mma na idewere mmụọ na-enye ya nne ịdị in charge of that mmụọ ma edide ịbara that mmụọ ahụ mmụọ ha dịgo in charge of you everything about your life everything about your lineage bụ that mmụọ dị in charge of it so onye m sị ka maka onye na-aba ka ọ mara ka o si aba then ịba ị mara ihe ịbara onye m sị ka m gwa ụnụ ịba mmanwụ wụrụ ezigbo ihe ọwụrụ alternative ejiri ịba mmanwụ ama odogwu ị na-aba mmanwụ nna gị ọbara mmanwụ ka ọwa nna nna gị ọbara mmanwụ chi gị ọbara mmanwụ gị niile a wee ọchịchọ oke ọchịchọ ma chefuo na na aghara ndụ kpa onye onye ireri ya ka ihe nwụ dị nidi na ịkpatara ego imam wepis jọn ndị bara mmanwụ jọn ha ka ha dị ha anya m chọrọ ịgwa ụnọ n'ụbọchị taa ọ ka ọha m n'ọnụ a sị m ka onye chiri ya zere ndewonụ